ewee ọ bụrụ na ịbụ onye otu omenala bụ ụzọ eziokwu na ndụ ma ọ bụ na ebu onye na-esonyelu Mathias Ezeaku n'iru akwụkwọ nke akpọ fans bịakwa ka ịnụ ife o kwuru na na na akụ kwekọrịta na Abuja ịmana n'izuụka gara aga ka o kwuru okwu wee kọwaa ka ya bụ ije iji esi wee gaa o wee lukwa tata ọ bụrụ na ọ natago ọnịcha wee kọwakwu ya ọzọ mana o nwere ife dị oke mkpa o kwuru ebe ahụ si ka m gị maka ada ama ama echi mana ngaramara na ikpeazụ o wee sị na ọka ọgwa ndị na-esonye dịka onye isi ndị omenala bụ ụzọ eziokwu na ndụ ọ bụ ka ọ gwa unu niile ife na na-akụza ya njeta ịma na kemgbe ka a na-ekwu onye asị na obido aka na ọ ya eme nka onye ahụrụ nke anyị ka enuzie n'ọnụ ya bụ nwoke ịghọtago maka na ọ ọganiru wee sị na ọ bụrụ na gị bụ onye wee daa iwu anụnwa ha kwekọrịta na ọ ga-abịakwa gbapụta gị maka na ihe ọ chọrọ nke ikpeazụ anụnwa bụ udo wee sị ee ka ndị zayọn kwa dịka Mathias akụ na-asị na ọ chọrọ udo ka ụnụ nwa chọkwa udo ka ọ daa bụ na-abịa n'iru akwụkwọ onye a na-akpọjelu nne mmadụ iyi onye a na-akpọjelu nne mmadụ iyi iwu abụrụ na onye ọbụla ga-ekwekọrịta n'ofu ekpere chi ọ eziokwu nke ahụ m kweta e nwere ike ị ga-ekweta ya onye ọbụla akwanyere onwe ugwu ịnọrọ na nke gị anọrọ m na nke m ọ bụrụ na ndị ụka sọpụrụ ndị omenala ndị omenala sọpụrụ ndị ụka echeghị m na a ga na-eme gbaa ezigbo oge ọbụla n'iru akwụkwọ ịghọtago nya ebe ọ bụ na asị ka udochia ka nọ ọ bụrọkwa unu pụta n'ebe a na-edepụta ebumnobi na a na-akpọrị ndị mmadụ maka na anya emere bụ ife udo a ga-achọ ọbụma geenụ ntị ka unu n'ife matias gụpụtasịrị asị na fa kwekọrịta hmm, ịgbasa ya ka ndị ọzọ na-anụ maka ọ bụkwa na ide anya bụ iwu ha kpụrụ gị <laughs> ọ sịkwa na ọ ya bịa gbapụta go daalụ na as a leader I am telling you what agreed in the police station. The police advise us that whenever we are preaching, that we are free to preach our religion and our belief. Understand? But whenever we are preaching, we should, we should not call someone's name. Secondly, we should not tag someone's picture. That is against the law. Do you get me? It is against the law. So as one of our, as if you are my follower and a member of Omen and Abuzizu, and tomorrow you come out to mention someone's name, or tag someone's picture Why broadcasting. I'm not in support. Okay? So this is the advice they gave to us. And as we have concluded in this station, let this case go. Let it go. Everyone should forgive and forget. Our people all over the world, especially our people in Mozambique, I'm here pleading as a leader. Please, you guys should forget and forgive. Everybody should forget this matter about Akuzion and uh, Ebukobi, let us know that this matter has been settled and ended in the police station. Let's move on. Do you get me? Let us move on. So, if you are broadcasting, please, you can say whatever you want to say, but don't mention name. Nobody banned anybody from broadcasting. And Akuzayon himself also wholeheartedly uh, told me that he will come to visit our brother that was wounded, that he will take care of the brother. He told me that, which was still expecting him. And I believe as he has said it, that he's going to fulfill his promise. So starting from today, let us not continue this issue. After this broadcast, I don't want to see you online tagging Akuzayon or Ibukobi or any other person on this matter. This matter have ended. We have disagreed to agree. That is what is in, in, in, in any problem. adụ aka n'akwa edozie a na-echekwa so i'm just telling you our conclusion and what we agreed on social media and tomorrow maybe you see all those people using my name cascading my name on social media calling me name don't fight leave them some of them might be member of zion or member of other pastors then out of anger because of they are using my name to castigate me now you use their own pastor allow them they are advertising us they are advertising me maka sị na onye na-ekwu nwere ihe ọ na-eme gịnị ihe a na-eme so everything about this matter I'm here to tell you that we have ended everything okay we ended everything in police station we hug ourselves we talked a lot of things or so even businesses and other things we all there both the lawyer and me and everybody okay I told uh, Macon to withdraw the petition and he did what I told him okay So let every one of us be guided. Okay? And I want to tell you this as a leader. Whenever you find yourself, let me say, whenever police approach you, because I must tell you this as a leader, unless the police did not present ID card, even some people can form ID card of police Because every day they came, you know how everywhere in the east, you know, I was scared maybe they have come to kidnap me or whatever. So wherever you are, when you see the police presenting their ID card to you, follow them. You don't need to drag with them. Gently follow them. Police station is not a place people are being killed. Police station is not, is not a place people are being killed. Police station is a place where your right can be protected. Police people is even afraid of delay, detaining you illegal. because everything has law okay so i want this matter i don't want anybody tomorrow when you come you still raise this matter of accusation and arrest let it go this is what we agreed on police station let the whole case die okay let us move on with our teaching our liberation now the police is for everybody just like when i told the commissioner I told him that I'm going to work with your office because a lot of burden is in my heart of so many destruction I am seeing in, the, in Igbo land because of different types of religion. He told me that here is a public office. That a matter can only be called a case, in, a matter in a police station if it is being reported. But if it's not reported, it's never be a matter. So do do do. Ndị Igbo niile ka m na-ayọ ụmụnne m ndị na-eso m n'azụ ihe anyị mere agri n'ụlọ ndị uwe ojii bụ na keesi anwụgo na egbughị ya ka esi egbu ihe ifuru keesi nke a egbughị ya onye na nwanne ya onye na nwanne ya afa onwe ihe na-adịghị mma ịfụrụ a na-eme na Igbo police station dị open ichen mana ọkwa maka keesi nke a anyị akagbughị ya na steshọn. na-ekwu and ọ bụrụ echi were pikcha akụ Zion tag kwa akparị bịa because of this case ọ bụrụ ọzịsa akụ Zion ka ị na-akparị ị na-akparịkwụzi m nwa mụ na ya na-abụ agri makụcha onwe anyị kpechie udo both na station both na nke barista ị na-akparịkụzi m nwa ị na-anụ enegwu let this very case die let's move on ị na-anụ nnekwu mana ọ maka nke arrest a anyị ekwugo ka keesi a mee gịnị nwụọ ihe have the agreement we made in the station before we come out so onye maka nsị ka m kọọrọ every one of you ihe niile anyị na-eme bụ ka be anyị dị mma ife niile anyị na-eme bụ gịnị ka be anyị dị mma ihe nne na-ekwu bụ eziokwu ihe nne sịrị mụ na gị na nsị gị ya alụ anwụzina olive oil jee hospital jee nwa olive oil ụwa na-arụ the greatest medical facility enwezi sọjiri enwere patan ejizi eme sọjiri gị endoscope gị na-akpịa ka ọ gị ndị nọ medicine na amịa ewere ihe gbuo gị n'afọ ewepụ ihe dị gị n'afọ without opening your stomach ebe a ka ụwa nọ na ije na-egoro mmiri na olive na-agba onwe gị sọ gị nwere chi sọsọ gị nwere god in the whole world onye china nwere god onye japan nwere god onye france nwere god onye england nwere ụlọọgwụ nwere god onye finland nwere ụlọọgwụ nwere god sọsọ gị bụ onye ojii nwere ụlọọgwụ hmm? ihe anyị ga na-akụziri ụmụnne anyị akọntinu na-akụziri anyị ya onwe onye kwụsịrị anyị itichi ụmụnne anyị ha kwụsị nwe olive ma lụ ya aha onwe onye kwụsịrị anyị kwụsị ikwu na ihe kristianity na-eme mma nobody stop stopdust to iti ya gwara anyị bụ gịnị na mmadụ afa ị na fia ọ dị two option na-enye gị ebe a ihe ndị polisi ma ndị lọya both our lawyer o both our own lawyer and Michael Ozokome ife agwala gwara anyị bụ ịdị free ime broadcast ịdị free ikwu na Christianity na-eme ihe na-adịghị mma mana akpọ na a particular person gịnị afa gị na na they told us this onye m ihe e dị everybody so ọ bụrụ na ịpụta echi two option na-enye gị na bụ ihe ekwuru ndị ihe ekwuru ka m na-agwa gị ka ọ ghara ịbụ ọ bụrụ na m ekpuru ihe a echi niile ije mee gị mistake abịa kpụrụ gị ị na nwe na-ekwu ọ bụrụ na onye isi unu na-ekwu ihe o jelu agwara ya mana o melọ gị na m agwalọ gị mana ma bụrụ good leader ị na nwe na-ekwu two option ka m na-enye n'abalị a ichi ime ichi ime program ikwu epe asọ nwere chifu ozokomekuzichara ya ọ sị na nwere ya na-akpọ innuendo deformation ka ọ ga-enwe gosi ekwu ya enwe o si you can describe ka ihe dị ka onye dị ka ebe ịnọ onye a nọ na delta na-eme ihe dị otu a mana akpọ na afa you get me so nke a nọmba 1 atinyezina pikchọ mmadụ ma ị na-eme brokast akpọzina mmadụ afa nọmba 1 secondly bụ na dis mata.